Burkweni Umzukondi Burkwenu Hapsha Kwenu Ibukwezu Ahambo Chinemere Rafa Ukwena Abumu Onye Amaju amibu na Ife na obodo Nigeria Mmemme Irichi Ana Eme Kirichi na ebe ọdịda anyanwụ Afrịka, karịsịa na obodo Naịjirịa. Mmemme abụ oke ọdịnala na-ejikọta ndị Igbo n'otu na obodo Tupu ụbọchị na-eme aka esi n'ụkwa tufuo ji ochie sitie na gara aga. Mmemme abu ihe atụ n'ala Igbo. Ọ na-ewepụta ndịmadụ iji mepụta ezigbo Thank you.